ozi na-agbasa na WhatsApp eme nkwupụta ụgha na a na-eme ndebanye aha CAC n'efu. Otu ozi a na-ekesa na WhatsApp kwuru na gọọmentị nọ n'isi Naijiria akwadola ndị guzobere ụlọ ahịa nke ha ma ọ bụ ndị ọchụnta ego ọbụla na-arụrụ onwe ha ọrụ idebanye aha ụlọ ọrụ ha site na-akwụghị ụgwọ na Corporate Affairs Commission. Ozi ahụ kwuru na ndị debanyere aha ga-enweta ihe uru dị iche iche dịka ije United Kingdom na-akwụghị ego ọbụla, inweta puku naira iri ise azụmahịa mba ofesi na-akwụghị ụgwọ na ihe nrite ndị ọzọ. Mkpebi: Okwu a bụ okwu ụgha. Ọ bụ eziokwu na gọọmentị n'afọ 2020 nyere nkwado ndebanye aha azụmahịa n'efu maka ndị azụmahịa ọkara na obere, ọ gụnyeghị uru niile edepụtara na nkwupụta ahụ. Nkwupụta bụ ụgha na-eme onwe ya ka o yie ihe ọ bụghị, ikekwa igwu ndị mmadụ wayo. Ebe nrụọrụ weebụ gọọmentị ndị CAC bụ N'otu aka ahụ, ọnụ na-ekwuchitere Corporate Affairs Commission ka aha ya bụ Duke ukaja gwara Fact-Check Hub na ọkwa a na-agbasa okirikiri bụ ụgha. O kwuru, “O sighi n'aka anyị pụta, ọ bụ adịgboroja.